ndewonu ndị be anyị ekene m unu igbo anyị abịa ka eke unu mee anyị ejegokwe nata anyị bụ ndị katọlik anyị ejego ụka nata anyị kwugharịkwa n'ụzọ fist of immaculate conception corpus kristi ọ na-abụ olu a na-eme mgbe nche a na-eme ya na-agagharị ya bụ ka anyị na-agagharị ka anyị na-ewetakwa unu ozi ọma kedu ndị chọọ ije akpa na mba france kedu ndị chọọ ije akpa na mba na mba Spain n'ụtụtụ ewetakwala m unu jakpaa na mba Germany jakpaa na mba Holland ọ bụ akwụkwọ ka na-ewuzi ejikwa abịa ịbịa mụọ asụsụ fa maka asụsụ fa bụ asụsụ fafulu n'anya nke ukwuu fafulu asụsụ fa n'anya nke bụ na isi na ịbịala ịmụ ya ijikwa proof of fund gị ụfọdụ na-abụ abịa efe na fabia ịmụ ya 3 months fa na-achọ ịmụta ya ịma na. a na-amụ ya na be anyị German language ịchọọ ije ebe ahụ ị ga-amụta nke ọta akara iji gaa na-asụ na-asụlụfa na aghọtago ị ga-amụta nke ọta akara ọ bụrụ di gị chọọ ịkpọgote gị ma nwunye gị chọọ ịkpọgote gị ị ga-amụta nke ọta akara ya bụ a na-akwụ ezigbo ụgwọ akata mkpu ụgwọ wee na-amụgosie ndị be anyị nọ n'ụlọ fa wee mụọ nke ọta akara ahụ wee bịaba onye ahụ ka esikwa amụ na mba holand ya bụ ala nsọ ma ma ọ bụ ịkpọkwa anya Netherland ị ga-amụ ya obele wee bịaba ọ bụrụ di gị chọọ ịkpọgote gị ma nwunye gị ị ga-amụ ya ọ bụkwa nnukwu ego ya bụ ụfọdụ na-abịa sifa na fa ịmụ ya befa mụọ ya wee nachi gị asị gị gị ga-akwụ nkwụ ụgwọ akwụkwọ isi ya ee igosi ihe iji bụlụ odenigbo igosi ihe iji bụlụ odenigbo e, enye gị visa ụfọdụ na-abịa si na fa chọọ ịmụ fisioterapi fisioterapi bụkwa ezigbo kọs bụ health related cos ịgụ ọnya nwanne m ịnọkwa n'ofe ya bụ ndị be ọ bụkwa ya ka m na-ewetara wee na-asị unu ọ bụ na eliza eliza eliza na-afịọ us us us eh, canada canada canada onye chọkwa otinye nke ahụ na bọjetị nke ahụ na-ewetakwa visa ọsọ ọsọ ịbịala ịmụ akwụkwọ na mba eliza mba sọrị ọ bụrụ na mba eliza na mba france na mba gịnị spen obodo ahụ fanasị n'ofenwa eh, gba sekọnd n'asụsụ n'ụwa niile english wechie fewelu ndị be m eh, spen ọkwa spen ee eh, fana ya azụ fa na-azụ ya with France kedu ndị langweji fa bụ sekọnd amara m ndị langweji fa bụ sekọnd mana ihe agba n'aka ejiri enye enyi amagolu na ọ bụ English bụ nọmba 1 ndị be anyị ke nke bụ nọmba sekọnd biko na onye ma nke bụ nọmba sekọnd nyakwu kedu ihe a na-akpọ mba mba Spain onye na-esi akpọ mba UK mba eliza ma ị chọrọ ịkpọfe afa kedu ihe a na-akpọ mba Spain kedu ihe a na-akpọ mba mba France o nwere afa fanta niile nwechara afa like Germany ịchọkwa ikpe ya afa ikpe ọnya obodo Hitler obodo Hitler ma ọ bụ ikpe ọnya Dutch Dutchland ọ bụkwa Dutchland ya na holand bụkwa Dutchland ọ bụ Dutch Dutch ya obodo ọbụla bụ Dutch ọ na-adị mma ọkwa ifu Holland na Germany na pabụ agbata obi ha bụ agbata obi andị fana abọdịcha mma nọọ na holand na-aka enye akwụkwọ ọsọ karịa Germany mana ije were asụsụ jee na mba Germany na ije ije mụ asụsụ isizikwa onye ahụ wee feelife aka o feefeefeeli e, e, e, obodo ọjọọ aka hmm. ndị be anyị anyị bụ ndị na-eweta asụsụ na omenala Igbo anyị na-emekwa matchmaker anyị na-emekwa ọnụ na mba ofesi ya na njem anyị adịghị enyekwa ọ bụrụ ọkwa m na-eweta visa mana ihe m na-eme bụ na m na-enye ndụmọdụ ndụmọdụ obodo dị mma ị ga-aga ka isi ga-eme ka ị wee gaa ka ị wee gaa ọfụma na njem ya ka m na-enyebe ndị mmadụ na ya bụ anaghị m eme visa anaghị m eweta ihe ọbụla n'ogini ari alụ ka m na-atụnye ya bụ ije ọka atụnyere ga-alụ ime ka anyị mara ime anyị mbọs ime anyị mbọs ikwuo ikwuo ụgwọ kọnzọteshọn fee anyị nye gị ndụmọdụ gbalị ga-alụ gbalị ga-alụ ka isi ga-eje wee nafee ụzọ dị mma na nke dị njọ ka isi ga-eme ka ka ị ghara ịba na eh, ihe ihe mberede ma ọ bụ ihe akwa ka isi ga-eme ka ị wee nafelu ka isi ga-eme ka ị ghara ịma n'ọnya ka isi ga-eme ka ị ghara ịdaba n'ọnwụnwa ọ bụ ihe anyị na-enye mana ọ bụrụ anyị na-eweta anyị ga-akwakwa gị mba dị mma ị na-akwado ije njem ị na-akwado ije njem ime ka anyị mata kedu obodo ị na-aga ọ bụrụ obodo adịrọ mma anyị ga-asịkwa gị kwụsị anyị ga-asị gị kwụsị onwe obodo dị njọ adịrọ mma ojiji anyị ga-asị gị kwụsị anyị ama nkwe ka ije maka ije ị ata afọ ị ata kolukwe ị ga na-ebe akwa ị ga na-asị kedu be nna gị ka ị naghachi na ọ gị mma na ịnaghachi ibe nna gị da ụdị afụ anyị na-ata maka ụmụ obodo ị ga-aga ihe eh, ejikwa eze kpa ekwele ya bụ ọ bụcha anyị nsị gị nwanne m gaa n'iru ya bụ unu gosibe anyị akala ịfụnanya ihe ị ga-eme bụ ịsọskraịbụla anyị skrimshot anyị ịbata n'ime inbox ịbata n'ime inbox anyị na ga-ekwu okwu anyị tụọlụ gị alụ mana ọ bụrụ na ị sọskraịbụla anyị ịbata na ka anyị nwee ike na ndị batara abata kama ije mụọ anya anyị mụcha anyị nwee ike bata ọ bụrụ na ị chọrọ ịsọskraịbụla anyị bụkwa n'efu ọ bụ n'efu ejiri ego eme nke ahụ ọ bụrụ na ị chọrọ imela anyị nke ahụ ịkwụzie kọnzọteshọn fee ịkwụzie consultation fee anyị nwee ike anyị na-aga akparịta ụbụbọ ụfọdụ ga-asị ee a na-anazi ego a na-anakwa ego nwanne m ọkwa nwata chọba nke ọbụla ajọ nwa nwata chọba nke ọbụla ajọ nwa ọkwa machibena ka anyị na-eme ụfọdụ bịafe na-akọ ihe sọ ya na-achọzikwu dị na soshal midia a na-achọ onye ihe na-efu na-achọ ebe niile fa abụrụ ajọ nwa ọbụla fa bụrụ ajọ nwa ọ bụ ihe Chukwu kwuru n'akwụkwọ nsọ Kapanem a sịrị na onye gba aka na-azọ ala onye jiji a na-akọnye ndị jiji na-akọnyekwa o nwere ndị ọ dị mkpa o nwere ndị na-ekene anyị ekene pụrụ iche bịa na-enutela anyị mmanya ka ka anyị si wee mee fa wee gafere wee wee wee nụọ di na nwunye wee na-ebi ọfụma o nwere ndị na-ekene anyị si arụ izu anyị ewepụ anyị na na ọ ga-akpọkwa afịa ma nwoke ma nwaanyị na-ekene anyị maka ka nwoke si achọ di nwaanyị ee eh, ka nwoke si achọ ka nwaanyị sikwa achọ di ọ na afịakwa arụ travụl bụrụ ihe a na-amụkwa amụ tupu gaba a na-agụ ya ka akwụkwọ ịnọkọtakwana bunye gaba travelu ma ị mụrụ ya ka akwụkwọ ọ bụrụ na ị mụrụ ya ka akwụkwọ ya eh, ọ ya afịakwaghị arụ ihe atakokwelo ihe atakolu ka mbụrụ amagogo n'elu ga aga adịrọ gị mma na ana adịrọ gị mma anyị na-ewetara unu ihe ndụmọdụ ka a e ga-esikwa mee nke a ọ ka a ga-esikwa mee nke a ma ọ dị na mma ọ bụ ihe anyị na-ewetara unu